ụbọchị taa ị ga-asị ka nke m na-amachaghalizi ana m amachaghalị maka na ofe anyị ga-esi n'unu taata bụ ofe a na-akpọ egburegbu anyị jeluru ejelu ofe a ndị abia steeti na-elie ndị ebonyi wee sizie n'ọtawa wee kpọmkwem anyị chọziri isili unu ya bụ egburegbu iwee fụ ife eji akpụ ya egburegbu nke mbụ bụ anụ uru anụ nekwu ya ebe a nke a bụ afọ anụ nke a bụ akpụkpọ anụ nke a bụ akwụkwọ ụgụ nke a bụ mmanụ mmanụ nri mmanụ igbo nke a bụ isi okporoko nke a bụ azụ ọkpọọ nke a bụ ịsha nke a bụ ose ndụ nke a bụ yabasị ma ị chọọ ọ bụrụ na ijirọ yabasị ị ma na ị ga-etinye ogiri nke a bụ nnu nke a wee bụrụzie ogiri bekee ị na-anya n'iru m ịfụ na anyị zuru ezu ka eze azụ ka anyị wekọtazie ya ọnụ o wee zazie egburegbu dịka esi ekpo ya na ngwọ na nkwụ na-abịa anyị na-abịa ka anyị burugodo ụzọ saa anụ mana tupu anyị asaba anụ ka anyị sinye godo mmiri anyị ga-eji saa azụ ka anyị sakwụzie akpụkpọ anụ ya na ịsha wee na-echezi ka mmiri anyị ga-eji saa azụ dị mma mmiri adịgo mma iji saa azụ anyị ga-asazi azụ ka anyị bulugodo ụzọ sinye anụ tupu anyị ejezie sakwa akwụkwọ nnu ebulu ụzọ tinye afọ anụ tinye nnu tinye ogiri bekee benye yabasị ka ọ na-esi ka anyị saa akwụkwọ nri anyị tinyekwue uru anụ ka o solizie nwanne ya ghebe tinyekwuzie isi okporoko ofe a abụrọkwa ofe na-agba mmiri ma ncha tinye azụ tinyetụ obere mmiri ka o wee ghepụta ka anyị suzie ịsha na ose ka anyị wụnyekwuzie ịsha ka m bupụzie ite m ji sie anụ na azụ sinyezie akwụkwọ nri fụgoro na akwụkwọ nri a ada ebe ebe tupu esibe ife o ji wee bụla egburegbu ada ebekwu ya ebe were esi etinyezie ngụ ga-agbanye mmiri ngụ ụfọdụ na-agbanye akanwụ mana mmiri ngụ ka mma ife a bụ ntụ ịbịa kpachasịa akwụ ọ ghere ya akwụ a suo ya ọkụ isuchaa ya ọkụ ntụ ya iweluzie ntụ ya itinye na mmiri banye na mmiri ọ bịa zanachaa enu ya ya enwere ife ejiri ya eme eji esi ụkwa eji esi eji eme ife ọbụla eji aka nwa esi ya ka eji esi ejikwa eme ncha ya ebe a mmiri ngụ o nwere ife ọ na-alụ ọ dịka akanwụ itinye akanwụ na akwụkwọ nri wee sie ọ ga-eme ọ na-eji ojii ọ ga-eme ọma ncha garịgarịgarịgarị ọ ka na-achọkwa akwụkwọ ndụ akwụkwọ ndụ ma ọ ga-egodu nyanwa ka ifa a mmiri ngụ ga-alụkwa na ya ọ ga-emekwa ya oghe ọfụma dee ede ka anyị hapụzie ya ka ọ na-esi akwụkwọ nri anyị ga-eghego gbanyụọ ya ọkụ ị na-anya fụ na ọka na-ejikwa bembembem n'ezikwa ọrụ dị na ya ka anyị na-egbu ya ka m tinyekwagodo ọkụ na anụ na azụ a dịka m gwara gị na ofe a abụrụ ofe mmiri ọ ofe mmiri mana ọ na-eri mma m ka m benyekwagodu yabasị

gbanyezi mma agwara unu na ife a bụ nnukwu ofe o ya o ọ ka masị ife m na-afụ ebe a anụ na azụ anụ na azụ asịkwa na ọ bụrụ ofe mmili. thế ô ô ô dầu tizie ya ka ọ ghee ọfụma kasị m ife ndị a ji eji ofe eme ọnụ ka ntụ já nwa jai mmiri mkpuchie ya ka m ka ya na ya gheta ka nsị m ife fa ji eji ya eme ọnụ wee gbatakwanụ nwere nni o ya egokwa agbanyụ ọnụ ma ọ mkpọmkpọ dị n'ite nke a mkpọmkpọ dị na ya mkpọmkpọ hmm. ka nkupụta nke anyị nene ile anya ịfụ na akwụkwọ nri ka na-akwa eji bembembem sọ mkpọmkpọ sọ mkpọmkpọ juru n'ite ma isuru otu otu otu ụtara isuru anụ otu nsuru otu anụ oya o ọkwa na egbu ka anyị gburu taa nekwanụ ya ụmụ Igbo egburegbu anyị si Ebonyi steeti na ụfọdụ mpaghara Abia steeti wee wetara unu ofe a ife eji esi ya ụgụ ụgụ ụgụ iwujuo ụgụ ite ibe anụ na azụ iwelu ma ịsha wee weluzie akpụkpọ anụ wee chọọ ya mma ọ ife eji esi ya chetakwa azụ ọkpọ na okporoko maka ọ na-ezu ezu mbụ ofe anyị fụrụ na-ekwe ya ebe a egburegbu ama nne ịfụrụ ka m si wee gbuo ya nke a bụrụ nke a na-ewere akwụkwọ n'ibe ibesi akwụkwọ n'iwe sibe ka bụ esichaa ebe egbuzie ya egbu jajaja egburegbu na-ekwe ya ebe a a sị m na ọ bụrụ na nke siri taa masịrị gị na ọ ga-asọ m ka ị m oge a n'izu ọzọ ma zitere anyị ozi n'akara Facebook anyị maka anyị chọrọ ịnụ ụsa gị akara Facebook anyị bụ www.facebook.com forward slash usekwu igbo ma sonyekwara anyị na Instagram n'akara Instagram anyị nke bụ at usekwu igbo ka mbụkwa onye nke gị Odoziakụ Ifeoma one aka na-esi ite na usekwu igbo daalụ ife nri na-achọ kịta bụ wotara asọmara asọma maọbụ ji asọmara asọma maọbụ ede asọmara asọma nke asọkwara asụ o o were wee weda gị ife a